toonu chineke anyị haleluya ka udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne unu nwoke obichukwuto na eberechukwu site na ụlọ ọrụ ndị Life wod redio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba Afrịka gbara gburugburu ọ bụkwasị na ngalaba nke naijiria n'ime eru nke dị n'ime ibadan na steeti ka ozi ọma si eru n'usoro n'oge dị ugbu a ọzọ ka udo nke chineke nke kachasị udo niile dị dịrị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị taa na-etule anya na ịtụgharị uche na akwụkwọ nsọ nke chineke nke na-enye anyị agbamume na-enye anyị ndụ na-agbanwere anyị ike site n'ụbọchị ruo n'ụbọchị izu ruo n'izu ọnwa n'ọnwa site n'arọ wee ruo n'arọ anyị ga-eleba anya n'akwụkwọ nke ọlụ ndị ozi ọlụ ndị ozi isi nke iri na itenaine ọlụ ndị ozi isi nke iri na itenaine na amaokwu nke iri abụọ ọlụ ndị ozi isi nke iri na itenaine amaokwu nke iri abụọ Acts 1920 wesị otu a ka okwu onye nwe anyị nwere ike na-aga n'iru n'iru na-adịkwa ire ka chineke were bere n'afọ ọma ya gozie okwu nke a ka onye anyị amamihe nke pụrụ iche n'ụbọchị nkịta taa tụkwasị anyị ndụ n'elu ndụ udo n'elu udo ebere n'elu ebere ka mgbe anyị ga-agbakọrịta ụkọ nke a ka anyị fụ ịdị mma na ọṅụ nke anyị ji abịa n'iru chineke ka mmasị ya na ngọzi ya bụrụ ihe ga-enye anyị ọṅụ pụrụ iche n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen n'ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu ma isi akụkọ n'ụbọchị nke taa ga-abụ okwu dị ike okwu dị ike na-abụ isi akụkọ anyị n'ụbọchị nke taa anyị matara na ọtụtụ ndị mmadụ na-ekwu okwu ọtụtụ ndị na-achị achị na-ekwu okwu ha ga-ekwu okwu banyere ihe bụ ebumnobi ha dịka ọ bụ na ha chọọ ịzọ ọchịchị ha ekwuo ihe bụ ebumnobi ha ha ji azọ ọchịchị ha ga-eme nke mee nke ọzọ na nke dịka nke a mana okwu ndị a niile ilezi anya ụfọdụ ha bụ mgbe ha banyere n'ọchịchị ha eme ihe ọzọ onwe onye nke a na-ajụ si kezi maka nkwa okwere mgbe ọ na-azọ ndọrọ ndọrọ ọchịchị gịnị kpataziri na o weteghị na mmezu kịta ọ onye isi ala na-achị achị ọ sị na ọ bụ onye akwuru nke ahụ nọ ndị pati ya nọ pati ya bụ onye kpere nkwa nke na ọ bụ onye awa anya na mmadụ na-ekwuzi okwu gharịpụ ma o mee etu si masị anyị n'ihi aghụghọ nke dị n'ime mmadụ ụfọdụkwanye n'ezinụlọ o nwere ike bụ di ma nwunye ọ chọọ ka nwa rubere ya isi ma nwata nke na-erupụ isi ọ chọọ ka ọ nata ihe ma ọ ka o mere ihe onwe ike iji aghụghọ ma gwuo okwu na na-esighị n'ubi apụta ka o wee tinye nwata aha n'ọnọdụ naanị a kwere ya nkwa mana nkwa niile abụ nkwa efu nkwa niile abụ nkwa ngogbu nkwa nke a o doro anya nkwa iji wee eh, ghọrịa nwata a mgbe n'ikpeazụ ọ gharịpụ mana chineke anyị adịghị etu a akwụkwọ nsọ mere ka anyị mata na chineke anyị kwesịrị ntụkwasị obi kwesịbigo oke etu a ka okwu ya dị okwu chineke na-adị ndụ dịka chineke okwu chineke na-adị ire dịka chineke okwu chineke kwesịrị ntụkwasị obi ọ bụ na chineke kweghị nkwa o kwegoghị mkpa ọ ga-abịa na mmezu ego akwa ya ọ sị na okwu nke si n'ọnụ ya wee pụta ga-abịa na mmezu ebe anyị gụpụtara na ya kọwasị na n'otu a ka okwu onye nwe anyị nwere ike na-aga n'iru na-adịkwa ire ile anya na ndị gbawara ọsọ a na mgbe gara aga site na ka anyị na mgbe nke Abraham Chineke kwere ya nkwa sị na ya abụrụgụ ike gị na ege dugide gị wee ruo ọgwụgwụ Chineke agharịpụ ya o kwere ya nkwasị na ya ga edu ma gị ma ụmụ gị na ụmụ ụmụ gị n'okpuru gị niile na agbụrụ gị niile ile anya funa na mgbe mkpagbu na ụkọ na ihe ihuju ya na-adakwasị abraham ma ọ bụ isak ọbụna dị jacob na azụ isrel mgbe a na-aga n'ọzara chineke na-ekwu ọ na-echetara ha nkwa niile nke ya kwere abraham na nkwa niile nke ya kwere nna nna ha osi ha nọọ maka nkwa nke anya kwere na a ga-eduga unu wee baruo na ala nke ya kwere na nkwa ọ dịghị ihe pụrụ ịkwụsị ya ọ bụghị fero ọ bụghị osimiri uhie ọ bụghịkwa agha ndị amalike ọ agha ndị filistin ihe ndị a niile bilitere ịgba mgba megide ukwu nke chineke ma gịnị mere ihe a niile bụ chineke tipịara rida ha n'ihi na okwu a na-adị ike okwu a na-aga n'iru okwu chineke na-adị ire mgbe na adịghị nwanne m okwu chineke ọ na-adị ire na ndụ gị okwu chineke ọ na-aga n'iru na ndụ gị okwu chineke ọ na-eme ka ị nwee ọṅụ okwu chineke ọ na-eme ka ị dị ike okwu chineke ọ na-enye gị udo okwu chineke ọ na-enye gị ihe nketa nke kwesịrị n'ihe enwe dịka mmadụ ịmata na ndụ dị ndụ nke chineke ihe niile nke nwere bụ nke chineke o isi ya na-adọkasị onwe gị n'ihe na-enweghị isi na ihe ị ga-arapụ n'ụwa wee na mgbe e ya n'ọnwụ ọ bụ na iwere chineke dị ka onye nwe gị onye kere gị na onye nzọpụta gị ị ga-afụ mgbanwe nke pụrụ iche na ndụ gị a okwu chineke mee ka ọ dị ike na ndụ gị n'ebe na-azụ ahịa n'ebe na-agụ akwụkwọ ebe ị na-alụ ọlụ ọbụla ị na-alụ ọlụ ugbo ị na-alụ ọlụ ọlụ oyibo ọlụ ọbụla ị na-alụ okwu chineke bụrụ gị oriọna nke iji afọ ụzọ bụrụ gị ike nke iji ebi ndụ bụrụ gị udo nke ị na-enwe n'ihi na okwu chineke na-adị ike ime ka ọ dị ike na ndụ gị ọ ga-adị ire ọ ga na-agakwa n'iru gwara onwe ya na-aga n'iru efukwana ọganiru nke pụrụ iche n'ihi na mbuli elu na amamihe n'ihe ọbụla nke mara mmasị n'aka chineke abịa mgbe o kere o kechara ụwa ile a na-akwa jenesis ọsị ihe mgbe o kechara ụwa n'ụbọchị ọbụla ọsị n'ihe ile nke ya kere dị mma ihe niile nke o kere dị mma mee ka ị na-afụ ịdị mma nke chineke na adịghị gị kwa ụbọchị okwu chineke were ehiri isi were na-arara ụra were na-eteta were na-ebi ndụ were na-aga njem ịgafụ na ọ ga-adị ire ịgafụ na ị ga na-aga n'iru ịgafụ na ị ga na-abụ mmadụ ma gịnị okwu chineke bụ jizọs kraịst ọ bụrụ inwebe jizọs kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị ịma na ị ka nọ n'azụ ya mere nwanne m nwoke na nwanne m nwaanyị gị na-ege ntị n'oge ugbu a ọ bụrụ na amụbeghị ọzọ ugbu a bụ oge dịrị gị a na-anara mmadụ nke ọma were ndụ gị nyefee n'aka jizọs kraịst ka ọ bụrụ gị ndụ ka ọ bụrụ gị ụzọ ka ọ bụrụ gị amamihe nke pụrụ iche hụlata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a na ọbụla nabata jizọs kraịst ka onye nwere na-azọpụta gị ka anyị kpere chineke onye nwe anyị na chineke nke pụrụ ime ihe niile lee ndị origo ndị a ndị nụrụ okwu gị n'oge dị ugbu a hụlata isi iji wee sọpụrụ chineke iji wee sọpụrụ jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta onye nwaanyị mere ha ebere tụkwasịra ha ndụ n'elu ndụ ka gbuo akara nke ọnwụ nke dị na ha deba afa ha n'akwụkwọ nke ndụ ka gbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ mee ka ha bụrụ ndị nke na-etigharị egwu ọnwụ site n'okwu nke dị ire site n'okwu nke na-aga n'iru site n'okwu nke eweta ndụ n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị amen ekele dịrị nwanne m nwoke nwanne m nwaanyị gwa emere nke a mata n'okwu nke chineke dị ire ị na-agakwa n'iru na ndụ gị na-atụgharị uche n'akwụkwọ nke chineke kwa ụbọchị na-ekpekwa ekpere na-esokwa ndị nke chineke ndị nke kraịst na-ekpere ya ị ga-afụ mgbanwe nke pụrụ iche n'arọ a n'ihi aha jizọs kraịst bụ onye nwanyị emem matani na okwu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị lif Word Radio unu nwee akọ mgbaama ma ajụjụ ma ọ bụkanị ihe mkparịta ụka ụnụ ga-enweta n'igwe okwu 081 329-00111 maọbụkwa na 08056719493 ka udo nke chineke nke kachasị udo niile dịrị ụnụ site n'ugbu a ruo ebighị ebi n'ihi n'aha jizọs kraịst bụ onye nwe amen